na-agakwa ọfụma kee ka o si aga tata bụ ụbọchị eke bụrụ ụbọchị ezumike ya bụ nke ndị ọcha na-akpọ wikendị ama m na gị na ezinụlọ gị na unu na-ezu ya bụ ike ma na-ezukwe ọfụma anyị na-ebute n'ụlọ ozi ekele site na ezinụlọ mmadụ bụ ugwu wee na-ebuje na ezinụlọ nke gị na-asị ka ụbọchị ezumike ka ka ọ bụrụ ụbọchị ọma wee nyere gị ngwa eh, anyị ebidozi na ụmụ igbo ee eh, adaugo ka ihe a chọrọ ime tata eh, adaugo ka ya ji meta. tata achọrọ ịmụ maka ahụ anyị ya na ihe ji eme ee tata anyị chọrọ ịmụ maka ahụ anyị ahụ anyị site n'isi anyị ruo n'obe ụkwụ makwana ihe ndị ejigasị ya eme ya bụ unu gara ele m anya kịta ọ ya bụ ebe m tụrụ aka unu amara ebe ọ na gwa m ihe a na-akpọ ya n'igbo gwakwanụ m ihe a na-eji ya eme gịnị ka a na-akpọ ihe a n'igbo na-ekwusi okwu ike imeji imeji gị ka eji imi eme nneka na-eme ume ume imi ka a na-eji eku ume imi ka a na-ejikwa anụ isi hmm. hmm. emeunasị hmm, ihe a na-esi isi nke a na-esi ọfụma nke a na-esi nke a na-esi otu a imi imi ka iji anụ ihe ọ na-esi isi ihe a na-esi isi gịnị wụ smell smel bụ ihe na-esi isi isi ihe isi ihe ọ ya bụ smel so ọ imi ka ị na-eji anụ isi ihe gị ka a na-akpọ ihe a n'Igbo anya gị gịnị ka eji anya eme ụzọ eji anya afụ ụzọ ọ bụrụ na imichi anya michigodo anya gị ị na-afụ m <laughs> ị na-afụ m mhm. ke ihe a na-akpọ nke a n'Igbo ka ihe a na-akpọ nke a n'Igbo ee Chukwuemeka Nneka gị ka a na-akpọ ihe a gị ka eji ntị eme Nneka gee ntị ha na-ege ntị anaghị emechi ntị emechi maka imechie ntị ma nna ahụzi ihe ọ ntị ka eji anụ ihe ntị mere o ji awụọ ya mmemme ọmụmụ papa nọdọsị unu mgbe ọbụla geenụ ntị ka n'ihe anyị na-ekwu maka nọ ntị ka eji anụ ihe a na-akpọ ya n'igbo ah, ah. hand gịnị bụ hand n'igbo gịnị bụ hand n'igbo na ị na-ebe a sinsi kemgbe anyị na-ebe ahụ na ọwa egwu ka ị na-egwu ihe ege ntị ige ntị mụkwa ihe anyị na-akọ ị na-anụ ihe m na-ekwu chikasị nri ihe m kwuru ihe ege ntị gịnị bụ ihe a aka kedu ihe eji aka eme kedu ihe na-eji aka gị anụnwa obere aka gị anụnwa na-eme fekefeke otu a ka ihe na-eji eme ka ihe iji aka gị anụnwa eme nneka kedu ihe eji aka eme eji aka eri nri kedu ihe ọzọ eji aka eri nri kedu ihe ọzọ eji aka eme gịnị wụ otu a bịa ebe a oke iche isi mmadụ bịa biwere aka si onye ọbịa ebe a mana a na-ejikwa ọnụ ekwu ya kedu ihe ọzọ kedu ihe ọzọ eji aka eme Chukwuemeka kedu ihe eji aka eme were gịnị were? were were goodies ị na-eji aka ewere were were pensụl ee ị na-eji aka ewere pensụl kedu ihe ọzọ eji aka eme mechie aka ị mechie aka gị kedu ihe eji aka kụọ aka ị na-eji aka akụ aka a na-akwakwa aka akwa aka ihe eji ọkụnukpowunu a na-eji aka ede ihe aka ka iji ede ihe ọkwa aka gị ka iji ede ihe n'ime gaa na skul ihe ndị na-aga esere m n'ụlọ anụ ọkwa aka ka iji ede ya aka ka eji ede ihe a na-akụ aka akụ aka ka a na-ejikwa eri nri na na-ege ntị ama ihe unu na-akpa aka ka ejikwa eje ozi unu mebisie ụlọ aka ka unu ji atụtụnụ ya anụ ichi iweta ihe aka ka eji eweta ya akụ na anụ ọ dị ezigbote mkpa gịnị bụ nke a onu kedu ihe eji onu eme oho irie nri n'ọnụ gị nri esi n'ọnụ gị baa na onu ọ dị mma gị ka a na-akpọ nke a ire gị gịnị ka eji ire eme aha ire gị ka iji aracha ice cream ofe ire ka iji aracha ofe kedu nke unu ebe a ma nneka gịnị ka eji ire eme hmm, gị ka eji ire eme na-enye m anya gị ka eji ire eme ire gị na-aba n'afọ gị kedu ihe eji ire gị anụnwa eme Mhm, kwuo okwu oyire na-eme ka mmadụ na-ekwu okwu ka a na-anụ ihe onye ọ na-ekwu okwu ọfụma jidegodo aka n'ire gị ka unu kwuo okwu ka unu mamụ na gị mhm, eme mmadụ na-ekwu okwu onye a na-ekwupụta ihe mmadụ na-anụ gịnị bụ nke a eze chikasị gịnị ka eji eze eme a na-asa eze asa kedu ihe ọzọ eji eze eme taa keleke bred nye bụ achịcha ndị oyibo kedu ihe ọzọ ka eji eze ata ihe biskiti ya ncha eze gị were sugar ve crunchies <laughs> eze gị na-ewere shuga eri crumb eze gị ka iji iji ata iji ata ihe anyị cheta anụ ọwụ eze echeta bred ọwụ eze echeta ihe ọwụ na a na-atabi atabi ndị bebi mba anaghị ata bebi finga taa bebi finga bụ nri olu ụmụaka na-akpọ ya bebi finga ihe a na-ata ata bebi finga awụghọ igbo kama na ọnwa bụkọrọ ya bebi finga ihe a na-akpọ ya wụ nri onuno akwa ndị a na-apị apị eri ihe a na-akpọ ya wụ nri onuno ndị igbo ndị igbo ndị igbo <laughs> ịbụ onye igbo anya ka anyị ji na-asụ igbo gịnị ka a na-akpọ ebe a afọ afọ gịnị ka a na-akpọ nka <laughs> you're hungry <laughs> gịnị ka a na-akpọ hungry n'igbo ọ bụrụ na ị dị họngrị kedu ihe a na-akpọ ya n'Igbo kedu ihe ị ga-ekwu ee Chukwuemeka Mochina na-afụ ụfụ ọ bụrụ na ị dị họngrị kịta ịchọ ịgwa mama na ị dị họngrị kedu ihe ị ga-agwa mama Chikamso ngịwa onye sụrụ oyibo anụwa ịdị họngrị kedu ihe ị ga-agwa mama ị chọrọ iri nri onye dị hungry bụ onye agụụ na-agụ agụụ na-agụ gị anya bụ na ịdị hungry nsị na onye agụụ na-agụ onye na hungry bụ gịnị nri hmm, onye chọrọ iri nri bụ onye gị hungry onye agụụ na onye agụụ na-agụ gị ka a na-akpọ ebe a ụkwụ kedu ihe eji ụkwụ eme ise gba ọsọ gịnị wụ spring na n'igbo chika so gịnị wụ nke a ikpere ikpere gịnị wụ nke a mkpịsị ụkwụ ngwa gịnị wụ nke a mkpịsị aka gịnị wụ nke a Isigi. Isigi. Gịnị wụ nke a? Bakọm. Bakọm. Gịnị wụ bakọm n'Igbo? Gịnị wụ bakọm n'Igbo? Gịnị wụ ebe a n'Igbo? Gịnị ka na-azụ. azụ ị nọ ebe a mana ma ịnọghị m ịnọghị ya ebe a bụ azụ gịnị ka a na-akpọ ebe a n'igbo obi ala ala bọọlụ masịrị m na unu ncha unu bụ nwa m nwere ihe ọzọ nwa <laughs> ngwa nala ala kịta anyị amụchago ya bụ ahụ anyị ya na ihe ndị eji ya eme kịta anyị ewetara unu egwu ụmụazị nke a na-agụ na-akọwa maka ahụ yawụ egwu a ụmụaka na-agụ a na-agụ head shoulders knees and toes anyị agụ ya n'igbo gụkwanụ ya were ya wee kọwakwa ahụ anyị dịka otu anụnwa anyị si wee kọwa ya ọkwa ihe unu chọrọ ime egwu anyị chọrọ ịgụ kịta kedu ihe anyị chọrọ ịgụ kịta anyị chọrọ ịgụ egwu egwu ahụ anyị chọrọ ịgụ ka e ka esi agụ ya binye ọtọ ka ị gụọrọ m ya ngwa ka anyị jee nọgharịa ka m elu unu ya bụ egwu ka unu gụọlụ m ya bụ egwu ndị oyibo na-agụ na agadi abịakwa nkịta anyị chọrọ ịgụ egwu egwu a na-agụ isi m egwu a na-akọwa maka ahụ anyị na-agụ isi m ụkwụ m ikpere m na mkpịsị ụkwụ ya na ahụ ndị ọzọ anyị nwere ya wee gwa ụmụaka na na-agụ n'oyibo head shoulders knees and toes anyị chọrọ ịgụ ya n'igbo ngwa gụọlụ nụ head shoulders knees and toes n'igbo isi ngụ ipere bisuku isi ngụ ipere bisuku anya ntị ọnụ imi isi ngụ ipere bisuku bisuku ọzọ ka m mejezije tinye nya bụ egwu ewu na egwu ahụ na-akụ unu esuluzie ya na-agụ ihe ọ na-agụ una na-agụkwa ya n'igbo ọkwa ya nọ isi ngụm ipere pisuku isi ngụm Sim, um gosto de perebiçu. kagbuo mụ gwọrọ m bịa zaa gwọrọ nụ bịa zaa gwọrọ nụ bịa zaa chika nso gwọrọ m egwu nsị gị gwọrọ ọ ndị igbo ka ka ihe egwuregwu nke ụbọchị nke tata si wee dị ọ bụrụ na ihe anyị na-eme masịrị gị bịanyela anyị aka kliki nke a na laiki mee ka igosi gosi anyị ihe anyị na-eme masịrị gị tụsakwa anya bụ ozi ka o rutekwa ụmụaka igbo ndị ọzọ ebe ọbụla ha nọ echefukwana ịbịanyela anyị aka ma tinyekwa nke mgbịlịmgba ahụ ọ ya bụ mgbe ọbụla anyị zitere ozi ka o nwee ike wee lute gị nso dịka a si kwuo ọ bụla ka ọra anyị n'ọnụ kedụzi ihe ọzọ anyị ga-ekwu ka ihe ọzọ anyị ga nkwa anyị emechaa ya achọrọ oho ka emesịanụ ka ọ dị nna ka ị na eze ezo pụta apụta ka afụ gị anya <laughs> ngwanụ ka emesie elu ka ọ dị nụ mgbe ọzọ chigasowe ihe iwere ikwu ka emesịanụ nwere onye nwere ozi nwere onye nwere ozi ị chọrọ izigiri ụmụaka ibe gị bụ ndị Igbo ihe ị chọrọ ikwu adaugo nwunye ị chọrọ ịkwụ. sọsọ isi ha ka emesịa ngwa na igbo ndị ọma ka emesịa ọ ya dị mgbe ọzọ